ahụ m aba n'ubi ọzọ ọ ga-adịkwa mma ka nri nọrọ n'ụlọ maka agụrụ na agụ hmm. nwa mmọkpa emeke ji olekwa m biko ụlọ ọdama n'ebe ahụ nnuchi ayọga mere isi achị biko nọ mara na ma ololo ọdama n'ebe ahụ nnuchi yoga kenu na chigamochikpa

lee ọnụ shama ahụ ha kpọgado ololo ee eh? ka agwụkwala m ike o a na-amachi ololo ahụhụ anụ agwọ ọrịa dị iche iche nọmara e, e, e, na ha kpọ ọgụlọ amaka ọkpa ahụ ya ọgụlụ ọwụ anụ eje egbe ọrịa egbe o ji efe efe o ji apa ya ya para ya ya eje dọpa nyụọ ya n'elu ụgba akwụkwọ ụgba ya nyụsa ya elu akwụkwọ ụgba alụlụ anapara ya ga kesa kpa ahịhịa niile n'ime ọhịa ahụ ịhụ naanị ya ga kesa ya na bido rime ahịhịa dị iche iche ahịhịa ndị richa elizabeth akwụkwọ niile ewu akwụkwọ n'ime ọhịa ya ebido rime ya mmụọ bidoro rime ya ya na ebu aje ya bebe tee ha akpọ nzu ahụ ya amara shọka ashiela ama abịa bido kpụma ya ụmụ ahịhịa ndị ahụ origa mmanụ aga irifu ahịhịa ahụ mana ya wa ololo riga ahịhịa ahụ richaa ya mmanụ na jeje kpụrụ ya ime ọhịa rie ya maka ahịhịa ndị ahụ oriri ololo anagwọma ọrịa arị ịba n'ime ahụ anyị ịhụna ya nị enwechara ihe ndị ericha akụ ụmụaka ọyọrọ ọhụrụ ubula ka amadị ha enwechara ihe ndị ericha eruru ngwọ apa na ọmara n'aka akpụkpọ apa egoro ihe ndị ahụ ọ bara uru ndị nna nna anyị ha anụ kwesịrị ịkpọrọ ụmụnna okpokpo ya onwo ịhụnanya na-ejicha nwo ihe ndị rịa aṅa agwọkwanụ ihe ndị na-arịa aṅa ọgwọkwa ụyọ ụmụnna kpọrọ ụmụnna doma ọma mfe enweghị ha amara na ha enweghị ha agaghị akọga ee eh, ma bakpala ime ọhịa jejele ma aga mee e, e, ekpo ololo biko